na ọ bụ mma na-agbaji uke anyị nwebụ mmadụ enwekwewe uke uke anyị nwebụ mma bụ ibe na-enye ya anyị ọ bụrụ na akọwala anyị na-ekwe ebe ibe dụ eze nwaanyị oke osimiri obu igbo ụwa ji wee mara ụbụ na-ebe azụ mana nke bụ eziokwu bụ azụ bụ ọkangịnye azụ bụ nne na-azụ ọha maka na ibe ọbụla enwe mmiri n'ụwa nwụrụ anwụ ọ sokwa ya bụrụ mkpa akwụkwọ na mgbọrọgwụ ọgwụ na azụ mmadụ niile tadụ na anyị na wu ga eriko n'ọkwa nke wu mụ debelu ọkwa chi ya nweze debelu chiwudịkenekedododo ga anyị na wu na-enwe ike izizi tutu ibe ọbala ejede n'ihu wụfuru anyị ibe ọbala n'ibe anyị niile na obu na wụfuru anyị ibe ọbụla bụ ọnwụ nwụchi ụzọ mkpọfụta anyị na-abata anyị ọma bụ n'ebe a na-eme ibe ọbụla ka m ga-eji kpata ego ego anyị ga-abịa n'udo ego anyị ga-abụ ọnataluchi anyị ga-adụga anyị anọka maka na onye nyere ibe chi enyere na-adụ ezi ndụ omenala bụkwa ndụ ogologo mụ na chidikenekedo ododo ọkwa ahụ na anyị malụgo anyị amaghị ya bụkwalụ ha ile unu dikenekedo ododo anyị ga na-abịakwa ntụbewu ugo n'ihi na ugo na-eguzo ọchake anyị metakwa ụtọ ọbụla anyị e ji wee mee taa nọ ọ bụghị igbo na-aga n'ihu igbo na-aga n'ihu maka na omenanya igbo dị ile igbo dịkwa ha ile ego mada ana ego gọọmenti ana ibe niile bụ ibe na elu gị ma n'isi ego ma n'ụlọ agụ ha niile ana maka na mmụọ ga-eje ka egburu ọtụtụ ha ọ dị ibe dị n'ime anyị igbo dịka anyị ji wee na-azụ na anyị bụ alụkwa alụkwụsị alụ ga-akwụsịkwa na anyị igbo puku mmanụ nwa is over 70 solid years he may exist last na-abụ ụzọ ndị na-eji nji na ndụ maalụ wụ bụ obere ogbunamike ụga m na-ekwu okwu asịwa iwu ụga m na-ekwu okwu ọtụtụ n'ime anyị na-eje n'ebe ị nọ ị ga-ayọta ile ọma mana ọtụtụ n'ime anyị amara ụzọ amanọdụ ibe ịbụ amanọdụ ike ibe ị na-eme na mana moshi na igbo ogbu na-eme ike ego ike ọmụmụ ike akụ ike ndụ uche ike na arụ uche ike ike nchekwa oke mbụ ndụ nke mmadụ ebere ụzọ ma ndụ nke m amawụ ụmụnna Chineke na-eke bịa mee enyi isi anyị n'obu n'obu ka anyị na-egide ndụ na-esi isi ike n'aha eziokwu na ọdịnala e e, biko nụ nọchie unu dịka ndị nzi niile e, ọgba ahụ Good. I like you to really lose. Patakwa na oche ebe a, pata ndụ mụ nyere aka na bụụlụ ndụ mbụ na ndụ ekede eze nwaanyị agba ogidi dikedekede ododo anya makwa ha onye bụ omelọra ụtakwa ndụ mụ gị